and I want to curse you in the camera this morning. You see this thing that you are doing, you never succeed in your life. There's a video I posted three three days ago. The video that I did in my house right here. Nobody's face was shown in that video. It's only only my face. And I took the risk to make that video and claim that I stole something. And the video is going viral now on Facebook. Now one Mr. Onowu uh, Onowu go TV. I'll place his his um, page profile in this my video now one mr onowigbo tv went and reposted the video in his page and placed right ownership on the page claiming that on the video i mean claiming that he's the rightful owner of the video now all my earning is all my earning all the earning i'm getting from the video is moving to his account why you can place right ownership to my own video the video i did right here in my house. ị ma ihe anụnwa na ọ dị ka onye jejelu chọọ ọrụ ịlụcha nnọọ ọrụ oluzie mgbe a ga-akwụ ụgwọ ọnwa ewere ụgwọ ọnwa gị jenye onye ọzọ ya ohe ncha ka onye ọbụla na-eme ya bụ ife mara amara ife anụnwa bụ ife na-afịa n'iru akwụkwọ kemgbe ụnyaa gbasalụ nwanne anyị nwaanyị a na onye igbo ewetago o wee bụ na ọ na-akọwa na ife onyonyo ọ na-emebu mgbe mba ada aga o wee bozie onwe ya ori na ojijezuo ori ịmago nke a na-akpọ prank mara ugbu ama na ndị be anyị bụ ife ọjọọ kafa na-enwe mmasị inene ewetago ka o mezi ya bụ ife ya bụ ife gaba vaịral ọtụtụ ndị mmadụ fụ ya wee buru ya na a na-ebu ya bụrụ nsogbu o wutere ya kama na nke wuteziri ya ebu na maka na ka a na-ebu na onye eme ndị mmadụ a na ya mana nke wuteziri ya ebu na ọ pụtazi ifu na ego niile o nwetara na ya bụ ife onyonyo yanwa ji aka ya eme na asịzi na onowu ka ọ na-aga alụ maka na onowu tiri ee eh, rit manager ya kọpịrit na ya bụ ife onyonyo o wepụtazi n'iru akwụkwọ wee na-abụ onowu ọnụ ịghọtago mana nke bụ eziokwu bụ na ka m fụcha anya bụ ife na iru akwụkwọ onye ọzọ onwe ebe ya mechaa sị ka ngago na nke onowu igbo gazie wefu na onowu na-eme ife onyonyo gbasara ebe a ka ọ nọzi wee kọwaa ife menụ wee sị na ọ bụrụ nyanwa bụ onowu tiri nya bụ ee eh, nya nyanwa dịka onwe copyright mana ọ bụrụ na nke ka o si tikwazie afọ onye bụ onye melụ nya bụ melụrụ ana ịghọtago asị na ikechukwu onye nwa abụ afọ onye a na ife anyanwụ afọ bụ na asị na ọ na-ewere revenu mana ife kpazi nyanwa bụ onye owu anya bụ na kemgbe septemba 2023 ka maka azụka pịachiri iru akwụkwọ e, ya ịkwụghị ụgwọ maka na ọ nwere iwu ọda fa pịachie ya ewetago na o de enweta ego kemgbe a kezi ka a ga-esi si na ọ na-anata revenu nke a amarọ m ebe ya bụ ife si amarọ m na maka azụka mana ọ na-akwụwa na ọ bụrụ ya nwatiri ya bụ kọpịrait mana na mgbe ọ na-achọ ka ọ kọwara ya bụ nwata nwaanyị na ogehie ntị na ife o meziri bụ o jee kpezie iru akwụkwọ n'owu igbo apịachikwu ya enyekwu ya ntaramahụhụ ọzọ ife nje eweta ife anụnwa bụ ọ bụ niile esonye m n'iru akwụkwọ ị ga-anụgo ka m kwurie mgbe m kọwa ife mmadụ nwere ike ime na ọ bụ na mmadụ nye gị copyright m ji ee eh, tutorial na eh, True Life with Me ọkwa ya wee kọwaa ya wee gwago ọ bụrụ na ifu ka mmadụ nye gị kọpịrit ma ọ gị nwe ma ọ na ọ bụrụ gị nwe mana ịchọrọ ka ya bụ e, ife onyonyo ahụ ka ọ na-agị n'iyi kpọọ onye ahụ na ekwentị maka na emakazuka na-enye ohere ekwentị ma email adreesị nke ahụ aga ife ọzọ m chọrọ iweta ịtụtụ aka abụ ịma ụfọdụ ndị be anyị enwe na-ajụ obi rie nne ife onyonyo ịma na ọ bụrụ gị ime o nwere ka o si bụ gị ime nọọ na ịfụrụ ọ na-aga ije ka ime ihe a na-akpọ reaction ya wee nwee nnọọ obi gbanye kọpịraịtị gị ịbịa mana ịgbanye kọpịraịtị ahụ ozugbo ozugbo na ego niile onye nwe ya bụ ife onyonyo na-agbata bụ na nke gị ka ọ ga na-abazi dịka nsi wee kwu na ọ dị ka mmadụ ịlụcha ọlụtasịa ụfụ oluzie mgbe a ga-akwụ ụgwọ ọnwa were kwuo onye ọzọ ọ bụrụ ga obi ga-agbawa gị ọ dịrọ mma ụfọdụ ndị mmadụ na-eme rie nne ọ na dị ka eh, mgbe odumeje kụrụ egwu apụtara itinye egwu a n'iru akwụkwọ gị makwa na ọ nọ na ihe a na-akpọ eh, public domain onye ọbụla ga-eburi ọ nọ na WhatsApp ọ na-ebe niile ịpụtazie itizie ya ifu ka a na-asị gị na onye nwe onye nwe na-analụzi ego egwu ọbụla gị iti ịbaghọ studio ịmaghọ onye flevo ịmaghọ onye odumeje bụ ha bịa ha enye copyright na ya bụ egwu itizie n'iru akwụkwọ asị gị na onye ọzọ na-ewe ego nna e ndị be anyị na-adị anya ụfụ ekwuona m ya ọ bụrụ na ị ma na ị chọrọ ịgbanye right manager ma gbaa mbọ fụ nọọ nwa ife onyonyo ị na-eme ebe a site n'isi wee ruo n'ọdụ bụ nke gị ị na-eme reaction eh, iji vidio mmadụ mee reaction ọ bụgo na ị na-eme reaction gba mbọ fụna ọsọ ọsọ foto ka ị na-etinye ehe itizie em copyright ama nọọgị nwa nọọgị nwa kwuru okwu na-afụ nọọgị ta n'ọhọ ịbịa ọ nwere ife gbasara gị mere nya bụ ife onyonyo ịpụta ịgbanyekwu ya onye meziri ife onyonyo tachaa afụ onye nweta ihe ọbụla ọ dịrọ mma ọ bụkwa na ị ma na ị na-etinye na ị na-adakwa ime ife onyonyo nke gị imekwa reaction ịgba mbọ fụ na mgbe bụla ị ga-etinye tupu itinye ya bụ ife onyonyo n'iru akwụkwọ ije gbanyụọ right manager gị amụrụ nke a ga-esikọwa ife a okwe ndị mmadụ na ọ dịrọ mma ọ na-ewute nya aghọta m ụdị akwa nya bụ nwata nwaanyị ibe mana ọ owu igbo agwa gị na <clears throat> na ọ bụrụ ya mee nye ọzọ dị ka ibi ebu ọ bụrụ na na ọ kpọrọ onowu igbo na ekwentị tupu o wee jeje kpesa onowu igbo ọ kara ịgwụ ya na ọ bụrụ ọnyanwa ịghọtago onye ka m ji si ụdị ife a mee igbo onye a na-ekwentị igbo onye a na o nwere ike onye ahụ eje denye na ọ bụ na e, ife onyonyo mmadụ ka i tinye onye ahụ enwere mmasị ịghọtago ọzọ dị ka ibie ọ bụ na ị na-eme ife onyonyo gị na ị nwere mmasị ka mmadụ buru ife onyonyo gị mara mara na ọkwa ebuo ya ndị na-eme reakshọn buru ife onyonyo gị ma ọ kwuo maka gị nya ọkwa ọkwa uru dị na ya a na-ama gị ama mana ọ bụ na ị chọrọ na ọ na-ewe gị iwe ilughakwa ana pinye jee gwa maka azụka na ị chọrọ itinye ife a na-akpọ right manager ịghọta ọ ya abụ o nwere onye ga na-ebu ife onyonyo gị ọgwa ka ọra m n'ọnụ daalụkwanụ